tata bụ nnukwu ụbọchị ọ gịnị na-eme ee ị kwesịrị ịfụgodo ọmarịcha nwa anụ wee maa na enwe ihe dị iche na-eme n'ụbọchị tata tata ka Mr and Mrs Nwafọ nọgidere wee sị na e nwere oto oto ada ha nwaanyị onye nke a na-eme ncheta ọnwụ ya n'ụbọchị tata afọ ya bụkwanụ Juliet Fevọ Nwafọ Fevọ bebi dịka nne na nna gị si wee na-akpọ gị tata ị na-eme ncheta ọmụ gị ee eh? anyị wee na-asị gị na ọkwanụ maka ihi ịfụnanya nne na nna gị nwere n'ebe ị nọ ka ha ji wee na-eme ncheta ọmụ gị taata e nwere ụfọdụ ndị nọ ma nne na ha enweghị ike ime ncheta ọmụ ha o nwere ike na ego a ga-eji wee mee ya adịghị ma ọ bụkwanụ na afụbedị nke eji wee ri nri mana iji gosi ịdị ịfụnanya Mr and Mrs Nwafọ bụ dadi na mama gị nwere n'ebe ị nọ ka ha ji wee sị na iwu bụ na one ọbụla ọ dịrị ha na ha ga-eme ncheta ọmụmụ nke fevọ bebi. Eh? na-enu nwatakịrị ee eh? dịka nwa anụnwa si wee na-aza fevọ etu nunwa ka ihe niile gbasara ya si wee dị ka a nwụrụ nwatakịrị nụnwa bụ fevọ bebi ezinụlọ ndị be nwaafọ wee malite wee nwebe fevọ na famili ha ofu fevọ ahụ bụ ihe batara n'ihe nne na nna ya na-eme wee mụnye ife ya bụ kemgbe a mụrụ nwatakịrị nụnwa ya bụ misa and misis nwaafọ enwebụghọ ka ha si wee nwee ihe ọbụla ha ga-asị na enweghị ihe ọ dakwasị ọbụla dakwasara ha fevọ bụ onye nke nne na nna ya na-esi ala anya wee sị mba dịka nwatakịrị nụnwa batara na dia famili wee weta ife na ha ga-eziji ya n'ezigbo ụnọ akwụkwọ nwatakịrị nụnwa bụ onye nke nọ n'ezigbote ụlọ akwụkwọ a na-akwụrụ ya ezigbo ụgwọ onye nụnwa bụ onye nke nwere ezigbo ụbụrụ a na-akụzi ọ na-aba nwa anụnwa enwenụbụghị ụbọchị ọ gbara las na klaasị ee eh? fevo bebi anyị na-ekene gị na-asị nne na nna ọbụla ọ bụrụ na ịmụọ e nwa ka nwatakịrị ahụ chakene dịka fevo bebi n'ụwa na enu ka nwatakịrị si amụ kesị ee eh? fevo bebi anyị na-asị gị happy birthday tata mr and mrs nwafọ bụ dadi na mọmi gị na-asị na ha na-echeta ụbọchị ekupụtere gị n'ụwa anụnwa i wee bụrụ nwatakịrị ọfụrụ fevo bebi golibe o nne lechaba tata bụ ụbọchị ọmụmụ gị i wee na-asị gị celebrate your birthday in peace eh enjoy yourself with your friends kenekwazie dadi na mọmi bụ ndị nke melụ ka anyị wee chetara gị na tata bụ ụbọchị ị na-eselebreti your birthday biko go onwe gị na-egezi anyị ntinyezie aka tinyekwazi ọnụ ka esi favor bebi happy birthday